ka anyị were obere ife egwuregwu mechie nke taata ife egwuregwu anyị ga-eji mechie nke tata bụ akụkọ gbasalụ nwoke na nwanyị n'akụkọ a abịa dịka akụkọ di na nwunye mana ndị igbo si na atụala ọmalụ ọmalụ atụala ofeke ofenye isi n'ọfịa ọ bụrụ maka di na nwunye o etu onye nwere ntị mana o kwere anụ oyi femeli ya ah. mana abịa tinye nke a nwanyị nwaanyị dịka nwaanyị na-anụpụ isi n'akụkọ a akụkọ nwaanyị a na-akpọ gịnị ọnụ ka na die nwata nwaanyị a tobelu tobe tobe tocha wee bụso nwa mana nne ya gwughị ọrụ akwa anọ nne ya gwughị ọrụ ekwe anọ mana ya mana asị na ụkpana ntị ike na ọ na-anụ ife na ana ebe ya na ite mmiri ọkụ ewee mechaa ọnụ adị di ya gwughị ọrụ ekwe anọ ọrụ akpọ die die etu anyị bụ ndị igbo na-akpọrọ chi anyị ife ọbụla anyị akpọrọ ndị nne nna anyị fa na nna nna anyị fa ife ọbụla etu a ka ọ dị nwaanyị a ọkpọrọ di ya ife ọbụla ọkpọrọ di ya afịa ọkpọrọ ya nna anyị ọkpọrọ ya di m ọkpọrọ die ya afọ ahụ n'ụtọ ọbụla ife ọ na-akpọ di ya ebe ife a ife a ife a ife a bụ afa nwaanyị a na-edi ya ife a o nwelu mmiri dị n'obodo a ụtụtụ ọbụla di ya ga-agafe mmiri a wee jee ebe ọ na-akọ ọlụ ugbo ọ na-akọ ọrụ ugbo ka o wee kọbata nri ka o wee dịrị nwunye na ezinụlọ ya mma nwaanyị a na-echukwanụ ya bụ mmiri ebe a ka ọ na-eji echute mmiri ya na ezinụlọ ya na-ejikwa na-eme ife ọbụla fa na-eme mana etu chi ndị igbo si dị etu okike si dị ife dị mma dị mma ife dị njọ dị njọ na ọ bụ na alụ a na-eme ndị igbo ọ na ife ọjọọ a na-eme ndị igbo anyị achọrọ ka o melụgara anyị chọrọ ka emee ya ka ọ kwụsị ọnya ka eji gbaka aka si ka ife a ka edozie ife a ka edozie ya bụ ọbụrụ ife a ka edozie nwunye nwunye nwunye nwoke a ọnụ ka akụ maka na ụdị nwanyị a na-aghasa obodo maka na ife ọma ife ọjọọ bịa ndị mmadụ nwe omebie obodo emebie ejesịa n'afa afa wee kwue nọ na mmiri afọ ọ na-eje echute n'ebe aka ya nọ wee gwu anya bụ ala na-apụ agwa mmiri mmiri kweta o wee lukwa mbọsị nke a ife a binie n'ụla well di ebinie n'ụla ọnụ ka akụ binie n'ụla fa wee pụba ife a na-ekwe n'egwu a bụ enene enene gịnị mere ka ife a lụrụ na ka ọnụ ka akụ lụrụ na mmiri zọnye ụkwụ meanwhile die zọnye ụkwụ na-agafe mmiri agafe ọ gafego mmiri bụ die na-amapụtazi n'elu anị ọnụ ka akụ zọnyelozila ụkwụ na mmiri ka o kulu mmiri kuluzie mmiri ka o bụla iti ya nara ụkwụ ekwezi apụta ọtọzie o wee kpụọ die ife a ịgafu agụ enene ife a ịgafu agụ enene ọ bụzi onye na-afa akpọzi m enene ọ bụ m ọnụ ka akụ ọnụ ego enene ọnụ ka welite ka o jega ebite iyi enene ụkwụ ya delolo n'ọkwere ese pụta enene ife atụghalịa sia ee dịkwazie dị ọma enene ife aghalia na-aga mmiri lie n'ike n'ike too n'ike n'ike too n'ike n'ike lụọ ife a n'ukwu lụọ ọnụkakụ n'ukwu ọnụkakụ zọọ onwe ya zọọ onwe ya ka ọ pụta ọ kwere apụta ọtọ n'ime mmiri ọnụkakụ etikwa meanwhile nwa nnụnụ nọ n'elu ukwu a na-asị ya ọnụkakụ kpọọ nya di m kpọọ nya di m kpọọ nya di m no ọnụkakụ jụrụ ya ajụ ọnụkakụ akpọkwa ya ife a ịgafụ agụ enene ife a ịgafụ agụ enene ife agụ enene obodo onye nafe akpọzi m enene ọkwọm ọnụ ụka akụ ọnụ ego e ene mana ọnụ ka welite ka o jega ebite iyi enene ụkwụ m delulu n'ọkwere esepụta enene ụkwụ m delulu n'ọkwere esepụta enene ekwazie dị ọma enene mmiri lilililililililile lue ọnụ ka akụ n'obi nnụnụ nọ n'elu kpọọ ọnya ọnụkakụ ọnụkakụ kpọọ ọnya di m kpọọ ọnya di m kpọọ ọnya di m ọnụkakụ dịkwụkwanụ nke mmadụ kwulie ọkpọkwa dị ọzọ ife a afụ agụ enene ife a afụ agụ enene ọ bụdo onye na-afa akpọzi m ite ka o je ga-ebite iyi enene ụkwụ m udelulu n'ọkwere esepụta enene afọ m udelulu n'ọkwere esepụta ene mana ọnụ m udelulu n'ọkwere esepụta enene ekwazie dị ọma enene mmiri lụọ ya na agba nwa nnụnụ na elu kpụa kpụa kpụa sịa mgbe a mmiri eligo ụkwụ lie ụkwụ e, lie afịa lie akịa lie onue lie obie nwanne nna si a kpọọ onye itoolu n'ọnụ kpọọ onye kpọọ onye dị m gịnị ka ife a mere gịnị ka ọnụ ka akụ mere ọkpụ ya dimo ife a ịgafu agụ enene ọ bụdo onye akpọzi m enene ọkpọmọnụ ka akụ n'oke mmiri lelelelelele sorry lute na agba ọ chọrọ ịkpọ die die ọ chọrọ ịkpọ ya afa nwa ya ọ chọrọ ịkpọ ya afịa ọ so mmiri na-akwadozi ịkọvi ọnụ o wee welizie ọnụ enu wee tụnye ọnụ na mmiri welite ọnụ enu mgbe ọfụgo na nke ọzọ kọva anya imi ọbụla onye nwụrụ ahụ ọ wee kpọkwa ife a ịga dimo ịgafụ agụ ee biko dimo ịgafụ agụ enene ọ bụzọ onye na-afa akpọzi m enene ọkwọ m ọnụ ụka akọ n'ụka ego ene mana ọnụ ka welite ka o jega ebite iyi en mana okwu m delulu n'okwere esepụta en ịma na okwu m delulu n'okwere esepụta en ịma na afọ m delulu n'okwere esepụta en ịma na aka m delulu n'okwere esepụta en ịma obi m delulu n'okwere n'ọkwere esepụta ene ịma na m udelulu esepụta ene ịma na agba m udelulu n'ọkwere esepụta enene mgba obi meghalịa dị dị wee tọọ na wee jigha na mmiri wee kpụọ mmiri mmiri wee taa ọnụ ka akụ wee sepụta ụkwụ a wee bulu mmiri wee na mgbọsị a ọnụ ka akụ wee gbanwe agwụ ya ọ maka ndị ntị ike na-anụ ife n'ite mmiri ọkụ akịka a abụọ maka nwanyị akịka a bụ maka na mgbe mbụ ka anyị maka ju ụwa ụwa ụwa tete mgbe ndị nne na ndị nna na-enyere ụmụ faife kwesị ka fanyefa ụmụaka wee mee gịnị wee kpaa agwa dị lụfa kịta bụzikwa mgbe ụmụaka na anụrụ ife a na-agwafa mmiri ọkụ ka na mmiri ọkụ bụ ife na-echefanye abụọ onye nwa nke ya agago anyị ga-azụ onwe anyị were amamife were nghọta were ego were akụ na ụba ife igbo nwe ka oge jizo nwee ndụ ekenekwa m unu tata ngozi chukwuka si ka m kene unu tata bụ oye bụla abalị nke anọ n'ọnwa ife eke were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na obi dọtkọm ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ. nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị ma na ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị ma na ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olobi.com. gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com